Ọsachikọgbu adị mfe nwanne m na-eje ụwa bụ onye mere ike nwoke ma ọ gị na-eji kedu ife ji mgbe ihe na-emezi eme o na-agwa gị eziokwu mgbe ihe na-emezi eme ihe niile agwa m ya mee mechakwa m ya o kpọkpọkpọ mmanya tinye were ihe gbanye gbagwata ihe niile nye ọṅụọ ọṅụọ mgbanyekwa ọzọ nkwa mechaa ihe niile jidie ọtọgbọrọ ọkwa mburi ọkpụkpa nọ n'ụmụ narapụ m ka m buri ya mburi ozugbo bịaba oke dịka apụtaza m getima na-arasị m na enyi nwaanyị kpọrọ ya pụọ mgbapụkwa ozugbo mgbapụkwa ozugbo ka na-afụkwa mgbapụkwa ozugbo kparịchaa n'ogbe kemakwa m ihe m na-emezi emewo gee m ntị gị nwa bụ onye ji anyị na-ebido ife anyị na-achọ imebe aba uh, ka ana m eme ka ịghọta ma ọ bụ ụgwọ na-eche ya afọrọ ịmụ ifesie ifesie bụ n'oge nwa ka ị ga-ewelụ mekwa ka esi gwa anyị esikwara m agwara anyị aka nji nwere ọkụ bụrụ ori arakwa m gị nwa ji onwe ya baa ịbịa ọsịsọ eme ngwa ngwa maka ọdachi n'ụdị nke na nke abịa bụkwanye na mba mma ọzọ ya na É, akpa ọ na-akpa nkịta furugodu ife a kwesịrị na-aba ife onye isi nchụaja pụta si na ọ na-akọ aja mbe na okpoko gburu ọgwụ o ji ya ka anyị chetụ na ya anyị chetụ ya akpatara nke m yawa aja nsuru ọkụ onye isi nchụaja ka anyị bidoro na nke onye na onye kpọtara onye ebe a onye ebe a ọ na-emebiri anyị ihe mmụọ ndị ejima na-emebi ihe ebe a kpọpụ ya nye nsọ unu ga-agba mbọ gwana m ya ma mkpọta ebe a ịkpọpụ onye awụ ọ dịkwa n'izi nụ gịnị ka anyị agwa gị gee ntị ma ọsịsọ kpọpụ onye ebe a ịchọta onye ọzọ iwere onwe gị ị na-anụ onye nsọ ịmana onye akụlie na ọkwa nsogbu kpọpụ onye ebe ọ na-emebiri anyị ife ihe awala kpọpụbi ya ebe a kpọpụbi ya ebe a ọ ga-amata n'efiri mkpụrụ akụ ebe a na ọkwa nsogbu kùnìyẹ bẹ́ẹ̀ ni wọn kùnìyẹ. ẹ ṣe wá fọ. kébé kana kébé na kébé na mẹba ta ké mun jí gosi wa ọgọdọ rẹ dẹ. mmọkwụ n'ọkụ mmụọ afọ m egosi n'onwe ya ekwesu ịjọ ọjọọ afọ gasịrị jọ oke onye isi nchụaja ugbu a ka m ghọtara n'elu isi fa isi ịkpọrọ ịkpọ ee asị isi dada kịta ka nghọta na-eji mụ ya ya nkara si isi onwe fa isi kote ebu ebu ga-agbụ ya ebu ga-agbụ ya enweghị ọnọdụ chineke na-apụghị ịgbanwe cheta o na ihe ọbụla nke chineke kekọrọ ịbụọ e ọ dịghị ama osu ọbụla ma ọ bụ ike ọbụla nke pụrụ ịtọsa ya naanị cheta ime ekpere nke m nyere gị bido n'elekere isii ruo n'elekere ịtọ n'ụbọchị niile chetakwa ikpe rosary oh. dịka ị na-eme nke ka chineke ji ike niile gọzie gị nna na nwa na mmụọ nsọ gaa nke ọma fonu a na-akụ m eh? na ngapụta ọ bụrụ na ekpere ihe ga-ahapụ ya mm. ka m pụọ niile banyere na-emetụ Chukwu echiche udo ọganiru ka ọ na-echere gị o ọ gaghị ekwe ka echiche ndị iro mezue amara chineke bara ụba n'ebe nọ onye ime ime igwe anwụrụ aṅụrụ ndụ nwanne otu onye o mere ihe mere ihe mere ihe tutu mmiri na-atụju ogwe papa nke igwe ana m ekele gị maka mgbe aha dị ugbo onye ime n'igwe nara ekele nara mbụ n'egwu n'aha jizọs hei chineke na gba ọdị ụwa a na-ewe ike ekwensị ike ajọ mmụọ ọbụla nke ọbụla na-abịa imegide nwanne m nwaanyị gba ọdị ụwa na-ebibi ya na nta ụwa Jizọs Kraịst nwere nwaanyị resekeri baba santaraba shikaraba ruo babababa anwụrụ ọhụrụ ndụ jehova elohi jehova shama nna shadrak mishak na abednego papa nke igwe <laughs> ekwensu ihe emerugo gị mgbawa dị ugbu a onye ime n'igwe thank you jesus maka nnapụta nka nwatakịrị nwanyị a mmụọ nsọ na-agwa m mmụọ nsọ chineke na-agwa m n'ime obi m na o nwere nwatakịrị nwaanyị iji hie mana anapụtago gị mgbawa dị ugbu a n'aha jizọs onwe ihe ga-eme gị n'aha jizọs mana nne the spirit of god nke nọ n'ime ka na-agbakwalị na njọ gị ehika ife aka na ihe erika ị ga-emeghe ọnụ gị nwee nkwupụta ka e wee nwee ike ịgbaghara gị oke ọchịchọ na-egbu mmadụ o oke ọchịchọ bụ ajọ ife chayi oke ọchịchọ na-eri isi mmadụ o oke ọchịchọ bụ aji nwanne m n'ezi onye mere ike ya na ụwa onye ozi ọma si n'ụwa bụ ife efu ndị Igbo kwuru n'uwe ezu oke ha ncha bụ vanity of vanity Simon

this boy first before. it first before. I'm will look for I'm taking you to the mortuary this night. I'm gonna fit everything. i to Okatichọ na-egbu mmadụ o, okatichọ bụ ajị fenụ. ọkwa ka m ga-eme ugbu a lee ihe m ga-emerịrị ihe ọla m tiri aka ọ dịke na aga mkpeshi aka ọ ga-aga mkpọkwa aka ọ ga-aga onye kwe ka m ga-eji gbagbu mara isi onwe m oo eze nwanyị oge na-agakwanụ oge na-aga esoro m ego na-achọ m ji dị ọ kakwa mma na na-atakwa ahụ m na oke bọị ọ eji m chukwu rie gbaghara m Oshi m n'obi mega dị ụta ọ dị mgbe m m chọrọ igbu nwanne m ma ọkwa na m ego elu mere m ihe ọma ị na-arịọ m biko ka ka m maara na o ekwesu ekwensu sometimes ọrụ ezigbo ọrụ ịkpọ ozi aje na nke ekwesu a ọ gbanwee ndụ m ama na ekwesịrị eme mere akụ taa ana ma nta abụmazi m agbụ nwere ya nwa dịka ọ dịka fuel ọ bụ ekwesu abụ ụlọ ụka ka ọ bụ ebe a ka nye na akazi mana agos na-adị tanzania ga na-eje kịta so m ka anyị bute bụtesi oche ndị mmadụ na-abịa ịghọtaghị oh. oh, oh, m na oge m m chief e e e chief nwanne bịa ebe ije thanksgiving na ego m chọrọ na ọkanụ ndụ ma mma ọkara ndụ mere gwatụ m agwụlanụ ego kwere na ego oke amarago m iji agba ọsọ ị na-agba ọsọ maka ịma na thanksgiving a ehe aṅụ nkwụ ọkụ n'ọsọ minara 2 Corinthians chapter 5 verse 17 chukwudị onye amụrụ <laughs> ee tọọrọ Thank you. and then, oh, he can tell you ebe ịkpọ ya nje were ọrụ kwupụta mgbe ọ dị ugbu a ka chineke na-agbaghara gị bịa n'ime akpọrọ ndị uwe ojii kịta ọ bụrụ onye kpọọ polisi na-ekpegbu edebere hmm. na akwụkwọ nsọ na enye enwe ikike iji wee na-azụ ekwesu akpị agwọ na ihe niile niile iche n'iche na ọnwa ọ bụla ga-eme m amamihe na-akọgheri akọgheri n'anya o nwere ebe a na-eche anyị kịta bebe m eje abatazi na achọgharị ya ọmụ gị na-ese west india mol polis afụzi na etu a bụrụ etu ka ọ dị ịghọtago afụzi na etu a ime mana ịnwe ife dị n'ime ịmana abịa nwee nnukwu ịfụnanya n'ebe ị nọ ịghọtago ịfụnanya onye bụ ife na-achị lapụta onye onye ọbụla kịta ejere m n'ebe orire otu nzuzo ka m wee ego ka m na ife ọ ka m ebe a fasị m na mba eweta onye onye onye onye onye ndị ọfụ onye mfụnanya rinne gbà. Muchísimas gracias. Me pudiste. First time, kyɛw na ngwa pasa sii na ngwa yi tia yɛba bia egu esu sisi wo esu na ne kɔla mo tɔ fɛ dade ɛdɛ gu. ogogo n bɛ tun sisan ne cɛ ɔmu na mɛ wo ti wiɛ fɛ wɛlɛm. ìgbà wo ju kú owó ju ɛ ma owó ju ju ɛ ju ɛ kú owó owó la yɛ ju ɛ ju owó la yɛ jara ɛdi na a jesus. onye chineke nna jọrọ ibe bi asọ agaghị eji ewe chụ aja ihe karịa gị mma mgbaghara ugbu a bụ imeghe ọnụ gị rịọ chineke nna mgbaghara sekpuru anya ka ị chineke nna mgbaghara Chineke nna na ndị nwanne ya a gị n'isi nwanne ya nwoke gwa ya a ka dịtesịkwa ike maka ndị chọla chineke ga-eyuzu nwe maka na ụdị mmadụ ife a na-aṅụ ebe a ọbara ka anyị na-eyuzu ebe a ọbara ka anyị na-eyuzu ife a mmanụ amara m nke bụ nke ha chineke biko gbaghara m gbaghara m eji m obi m niile wee na ọgwụfe ego enwebụkwana m ego mana nke m wee zuru m wee chọba ọzọ ana ama na mma nwa dị m ọgwụ na nri mee m wee chọsibe ego ike ha nwachezori akụ nwunye m nwa ife nwa ya mma weta ime ọgwụ na nne mana chukwu gwa gị si eme gị si gba m nkịtị rie nne gịnị gị si gba m nkịtị rie nnobe nne ya n'ụkpọ nne ya ọ bụ ife nwute, pastọ chineke ga-agosi gị gozikwa ndị niile na-alụ ụdị ọlụ anyị na-alụ E Enwere m ike ịnwe maka m na-esiri ala. Oke ọtịtọ na-eri isi mmadụ o, oke ọtịtọ bụ adị mfe, nwanne m na-ezi anya onye mere ike onye mere ike ya ha gbakọ ụlọ na-achọgharị na-achọgharị n'arụ nke afọ ka ngwa ọ gịnị na-eme nkekwa nke ụlọ nọ ntu nna ya legodo nwa ụlọ na-anyụ anyụ anyụ na kemgbe abalị ah, ah, wee gwazie onye ọ bụ eziokwu na nọ na-akwado gbasara nzukọ tata ka ife nye ya ụnyaahụ.

ee maazị eh, eh, eh. na tata bụ nzukọ nzukọ ndị ahịa nke mana nọ n'isi ya na onwe ka ọ dị nsogbu adịrọ onwe ka ọ dị mgbe anata mfe ọgụ m ga-akpọ ya n'igwe oyiri di ya ọ dị ife anyị na-eme oge ụfọdụ na-ada agwụ m ike imezie m obi na m ebe ị nọ kedu nke ị na-ekwu ekwu ego dị n'ụlọ draịva na ya moto dị abịa nwa agba famili dọkịta ọ na-abụzi ịkpọ nwatakịrị ajụ na ọgwụ na ọnwa ka arụ ya si gaba n'iru onye abụ okwu na ụka mmeji wee rapụ mitin ịma na na-akwado e, e, e, isi abalị ịnọ wee bịagoro bịa biri ewe jebe ụlọ ọgwụ kedu ebe okwukwe dị sipụla na ikpelu chineke olise bi n'igwe ọ ga-enye nwaanyị ike ọ dịkwa ntụ ọ dịkwa ịba ka ụmụaka ibie nna ya otu mkpụrụ nwaanyị nwere biko ife nwa n'ofe ife a ga-adị mma mana onye na-ekiri ekiri agụ m ntụ eh? ọ maka nke ọzọ a ka ọ maka na o eh, eh, <laughs> oyiri di nsogbu agụrọ ka nje ka mbata. bata nwoke mm, ị ga-abịa ebu ọkpụrụ nwa ụlọ ọgwụ isi ọmiti nkazi gị mkpa nna m anyị ezurụka atakwa ọzọ ka anyị mara n'otu anyị ga-esi dozie ihe dịịrị anyị ihe a dịịrị anyị na-emesi anyị ihere mana tutu anyị aga n'ihu achọrọ m ka unu mata ndị mụ na ha nọ n'isi oche ebe a unu macha ndị ọzọ mmadụ na-abụkwu na amara onye nke nọ n'aka ebe bụ onye ọkammụta ọkammụta gụrụ ezigbo akwụkwọ na-anọchite anya anyị n'ala bekee obi n'ebe nke a na-akpọ Hawaii ọhịa chọkwara ọgwụ iwere ya atanye onye ahụ n'ọnụ ọ ga gị ọkwanụ n'aka nri bụkwa ọka mmụtakwa a na-akpọ prọfesọ ọ gụrụ akwụkwọ gụrụ ebe a na-akpọ ndị prọfesọ onye nọchitere anya anyị n'ala bekee mgbe gara aga ahịa ahụ prọfesọ Ikedia ibe ọ dịka onye chọrọ anyị ndị be anyị ekene m ụlọ ifeanyị gbakọ bara ebe a tata anyị abịara maka ikwu ogologo okwu dịka ichie amansị si wee kọwara anyị anyị bịara n'ebe a n'ụbọchị tata ka anyị mee ife ga-abara anyị ụlọ ọ ga-abụ ndị mmadụ nọkọ ma ndị ya ṅụsịa mmanya fa na-asị na ndị Igbo aghachiwụ ụlọ mana anyị chọọ ka anyị gosi ndị mmadụ na anyị bụ ndị Igbo yachi nwa nwaanyị otu a anyị na-akwadobe iwepụta onye ga-anọchite anya ndị Igbo n'ime afịa achọrọ m unu gbakọrọ ebe a bụ ndị ga-atụnyere akwụkwọ na ị na-anya na mmadụ na-akpa bụ ndị ka na-azọ ya bụ ọchịchị unu mmadụ onye ga-anọchite anya unu nwere ike ime ka ihu na n'ihu bụ na-atụgharị akwụkwọ ndị na-azọbụrụ nne ka esi wee mmadụ emegidezie chukwu ma ama agbanata ọbụzịa mmadụ na-abụ anyị kene chukwuri nne n'ime mmadụ na-aba ka a ga-esi wee rọpụtazi onye ga-alitụli ibi ya onye na onye nke ga-agaba ga-anọchite anya anyị n'ime afịa ndị Igbo achọrọ m ka anyị jikọta na obi anyị ọnụ ka ndị Igbo maka na anyụkọ mamịlị ọnụ ọ̀wẹ́ bọ̀ ọgbẹ̀ ńkọ́tà náà gidigidi bo iṣẹ́ àbálẹ̀ ọkọ̀ ara náà ibẹ̀ okwu ekwu kwa n'ọtọ dịka igwe ziri anyị dịka ọ si mme emego m otu ahụ enwego ndị ewepụ ma ndị rịdara ibe ụfọdụzie mmadụ na-abụ Chinemere atakata abụọ Chinemere atakata abụọ kedu ị nọrịrị abụbo kacha ndị be anyị kwenu ekele m unu ee unu maara m mara ihe m pụrụ ime ekele m unu nna m onye elu na mgbe o si na okwuchukwu adịrọ mma n'ụka mgbede maka ifi gịnị na ụnụ maara nwa ụnụ mụrụ ee obodo ama igbo ma nwafa eh, mma na ife dị na ya bụ na anyị ga-eme ka esi kwadobe maka ụnụ amarụgbekwa n'ibe ya eme ife anyị ga-eme kịta bụ unu na-efe anya unu afụ na o nwere ife nzuzo dị na ya fada ịbụọ akwụkwọ ịbụọ ofu eje ọrọrọ ofu onye nke ọzọ arọrọ ofu ewepụta egosi ọra na eze anyị amalụ ofu bụ ee ofu bụ ee e. nke ịrọla bụ nke anyị ga-eso ọrọgọ ọrọgọ ngwa akakata akọ na ama ee ya eh, gaba na enwere nsọpụrụ dịka onye azụ azụ ya bụrụ ụzọ egwuregwu na omume ọrịa egwu gwa nne ya bụrụ m Gine dè baba Gine dè baba Li bakon? Li bakon? Li bakon? chief chief biko lọtawa lọtawa ọba mi ọdún yẹn mẹkẹ jìnnà na nanu yi di ɛ o b'a lɔ n'a yi n'a yɛ mu sɔmu a b'a jigin a zikɔ k'a t'a di n'o bɔ ɔku n'ɔnu o di ɔku ɛ nkɔ n'o ka nɔ ni mɛ zikɔ o n'o ka mɔ nɛ mɛ mɛ kɛlɛ fɔ na bɔ mɔ kini nu. kɔ n'a yi ka ka dun wa dun lɔ bɛɛ ka dun wa dun lɔ wolo tun laki di. bɔbɔ mi na n'o wa na ɲɔ na bɔ bɔ na ɲɛ mu ka sɔrɔ n'a fɔ ko na mɛ zoro ju n'o kun n'i y'a kɔngɔ ta k'i ju n'o kun. kɛlɛ b'a ta kɛ ata bịa ka nwata gị kpọrọ gaa ejire dị ọbụla m ga-enye onwe kedu ọgwụ inye ya kedu ọgwụ inye ya enu enyere tete sakin ke na na tebụl na wud gịnị nke dị n'isi akwa m ọ na ma agwarọ na tetracycline dị n'isi akwa m bụ ọgwụ adịgboroja m ji eme biznes akpata ego gụrụ gị na ndị feki echetarụ nka nnene ntu ga-esi dị ma ọ ga-agbanwe ọfịa kego wee bịa ba gbue m ị nwere ike gba nna m ọjụjụ m ajụjụ anwụna ya ka ịnwere nye nwa nyanwụdị ife mee nwa chief nsị nyanwụ ebe mee nwa ọgwụ adịgboloja ịta agwụga ndị mmadụ ka ị nwere nye nwa gị agbara ndị ahụ fek ndị anwụ ọrụ ịgwa nọ nakatanya nweta mere nwa okwu ka ngwa ya nke ihe eme ya ya ngwa aka aka ịtụ nwa gụrụ ọgwụ biko nwa m ihe na-akọ ife eme biko ife eme biko ha ekwe m onwe m ekwe m onwe m junior nọzi junior naa Tipọ́tì Tipọ́tì ìbò ẹ̀rù. Ẹ̀jọ̀ ọmọ ẹ̀jọ̀ ìrìnàjò àjọ àgbàdo. Àgbàdo ẹgbẹ́ wọn kan bọ̀ wọn. Lọ́kùnrin ọjọ́ ọjọ́ ìwọ̀n wọn ni wọ́n wọ̀. Ọjọ́ mi kọ́ mi. Ìbàdí bẹ̀rẹ̀. Ọjọ́ mi kọ́ mi. Ìdí ẹ̀rọ ìdí bẹ̀rẹ̀. Ọjọ́ mi kọ́ mi. ọchịcha na-egbu mmadụ o oke ọchịcha bụ ajị fenụ chai oke ọchịchọ na-eri isi mmadụ o oke ọchịcha bụ ajị fe nwanne m n'ezi okechukwu ala ego arapụtala m oke ọchịchọ egbuola m chai hmm. naanị chineke na-enye ego onye ọbụla chọrọ ya n'ike ka agbaji aka hmm. chineke biko gbaghara m gbaghara mmehie m oge ọnwa eruo shuka biko ana m ayọ gị mgbalụ n'ihe niile mmegbu biko maka draiva na-eche gị n'ilo draiva na-eche gị n'ilo maka ime m ime m ime m onye ọzọ ga-eme gị ime m Negative, negative, ne my family, negative. Oyeziokwu na na nyelu gị ọgwụ ịfụnanya ka ị nwee ike fụ m n'anya biko etu m si mejọ gị dị ụgbọala eje m ịbụta akpụ n'obi onye ọzọ mana ọ dabaghị ọnụ ọkwa n'oke ọchịchọ oke ọchịchọ ụmụ nwanyị biko biko Chuka m ga-ejisi ike kpọọ Ifeyinwa nwunye gị ka m nwee ike yọọ ya mgbaalụ maka amakwana m na m emejọgokwana nwaanyị ibe m nga yiya mbaalu ko un kede liggéey fe mbiko mbaalu lom noonu dị ọlịlị ibe mere onwe m maka na m na-achọ akụ na ụba nke ụwa chineke eh, nalụ mkpụrụ obi na ndokwa ah, ibu ibu nwa karịa ụwa dị egwu nwere olu dị n'ime ajọ ihe eke ofu mkpụrụ akwụ m esi wee da n'ọkụ wee furu maka oke ọchịchọ chineke mere m ebere ka anyị jefu nwa okoye anyị nwere ọgbakọ na nke ya ee o nwere ga-ebutere m nkwụ dị ochi ọ ga-ebutere m ezigbo nkwụ enu o bute ịdọkọba ya n'elu tebụl ekwekwara ka o ana Papa, ka mmagodo ihe ọ na-ekwu hello ife ivi ivi gbaalụzanụ biko mbiko biko biko gbaalụ mbiko ịba e, e, nagide esekpu ma esekpu ya biko ihe ọbụla m mere gbaalụ m biko e, biko Halo. onye na Mpa onye mpa gị? Nwa mpa nwa. onwe gị na mpa. ọ gịnị ka ị na-achọ ị gbasịgo m egbe ee ana m ajụ gị chụsịgo m ọsọ gị na nwa akwụna akwụna gị baba biko omenụkọ omenụkọ omenụkọ biko na ọgwala nwa gị nwa gị nwoke biko achọ m nwunye m mmanwụ taa gboo chiefo ịchọrọ nwunye gị ịchọọ nwunye gị ịgbadata obodo ọ n'obodo ka a na-anụ nwaanyị ada anụ nwaanyị na township yes yes ewu ewu ewu ewu ewu ị chọrọ nwunye gị mụ nwa dị ebe a nwa ichie omenụkọ anabara onye ka isi ile egbe ịgbagburu ijesi eji ọfọ gị ụna gbọ pịafụkwa gị isi ị na-achọ nwaanyị gị taa bụ gboo ị ga-akwụ nwaanyị that congratulations merie ọ bụrụ na ijere jere onye ọbụla azọba mmadụ ise ya rapụfụ azọba hmm. ihe jeje merie ndị awụsa merie ndị yoruba merie mmadụ niile bụrụzi onye na-achị maka ọdịrị ọnụmụ onye ọbụla gaba nke ya hmm. ife njide egwugwu ife onwe ndị a na-eme arapụtasịa fabia onye ọbụla agaba nke ya mebe nke sọrọ ya ọma mmezi ife ezide eji eme <laughs> ọzọ dịkwa ka ibi ya bụrụ etu ị mere ike taa ịma na o nwee ndị otu anyị enwerezi ebe fa na anụ ọdụ afịafa etikpọ gị kedu ife ị na-elu maka ndị a onwekwa ife ị ga-eme chiamanza ịfụrụ na mmeri a sitere n'aka chukwu ana otu a ka ọ ga-adị na-aga maka na anyị jikọrọ onwe anyị ọnụ wee site n'ụlọ wee tikwa wee pụwa onye dị n'otu ji wee dị mma e, ihe gbasara ọdụ ahịa ndị akwatu akwatu na ndị e, akpọchiri akpọchi ejirego mgbe iji egba ndị nọ onye a bụ onye na-achị achị na afịa niile tụọ ya nwa Chinemere nwa ọ ga-adịrị gị mma ọ fọkwuru emebeghị m mana o bido nnọọ aṅụrị na Igbo mechara ọ bụrụ anyị njizi ha Igbo bụ Igbo njizi ha ịhụnanya obi na-atọ m ezigbo ụtọ nnọọ ezigbo amafọ nnọọ mba onwe ife chọrọ igwe ezigbo gwa anyị ka ọ na-anọchitekwa anya pati ka m chọrọ ime ịma na esi nnọọ birite esi nnọọ n'ọnwụ birite na-atụ ime pati so ma onye ọbụla bịa mapụ ọ bụghị obere pati pati ya agbọtọ agbọtọ mana ịghọtago na eji ekwu maka pati a na ihe niile a na-eme ịfụ na nwachi na-eme na-achịmana nwachi na-eme na-achịmago ọ bụ na igbo bụ igbo ga-ejikọ aka ọnụ na-eme ihe wụta ofu obi ọ dị ndị Igbo mma nke ọzọ dị ka nwanne ya bụ na ọ bụ na ejikọ aka ọnụ were ofu obi bịara ndị spati obi atọ mezigbo izugbo na agba ka njọ fezigbo na obi

Ok, ok. Bịa n'ike. Bịa n'ike. Biko, biko, biko. Biko, papa, biko. Abịa. Chekere n'ike. ya nwunye ngwa ya. Gwagara mama Mba iwu ịbụọ nke Chukwu ekwuru gịnị ejila aha nna Chukwu gị na nkịtị

oke ọchịchọ na-eri isi mmadụ o oke ọchịchọ bụ ajọ ife nwanne m n'ezi anya na onye mere ike ya na ụwa bụ onye mere ike ya ọ nabanụ ụwa bụ onye mere ike ya na onye ozi ọma si n'ụwa bụ ife efu ụwa bụ onye mere ike ya ọ Chineke ịdị mma ịdị mma mma o Chineke ịdị mma ịdị mma mma o Chineke ịdị mma ịdị mma mma o Chineke ịdị mma ịdị mma mma onye ọ bụla metụ nwanne ya aka si ya ya metụ nwanne ya aka si ya ahụ Ka mmanya nwere eh, ike onye na-ekwu? Ọ mụ Amaka. Nwee Heneken. Ọ jụ oyi. Onye? Biko biko biko adrọp na adrọp na biko nwee elu m ndidi chalụgodo ọnwụ ihe nche gwazi biko. Ee, eh, naya ihe m jụrụ ịgwa gị bụ ka ị nwee ike gbaa alụm etu ọbụla si wee mejọ gbaala atakwana chuka ụta ojikwana anya ya n'ihe niile ahụ ọ nọ na-eme yọta biko anyway nsogbu adịrọ nsogbu adịrọ agbaghalụgo nge mụ na di m nọ kịta ekene dịrị chukwu agbaghalụgo nge. thank you very much daalụ sọ o daalụ onye nwe anyị gbaa gị onye ozi ọma si n'ụwa bụ ife efu ụwa bụ onye mere ike ya ọna ndị igbo kwuru n'uwe ezu oke o ụwa bụ onye mere ike ya ọna ha ncha bụ vanity of vanities. ụwa bụ onye mere ike ya ọna solomon na ịntọkam ụwa bụ onye mere ike ya ọna nwere nwayọ na-achụ n'ego nụ ụwa bụ onye mere ike ya ọna ụwa ịma mana ọ dịrịzi o ụwa bụ onye mere ike ya na ụwa bụ onye mere ike ya na mana ụwa bụ onye mere ike ya na nne nwaanyị dị mma nne dị mma nwaanyị nọdụ kenana ka anyị kpaa obere nkata nwanne m ọnwa ebe m ga-adọgbunyela na akaụntụ ya bụ ụlọ akụ ka ndọgbunye dọgbunyela maka ịkpali maka na ama um, mfụ ka isi na-ekwu ọ dịka ọnwa ebe mụ na ị nwee nke ọma nne m nọdana o nwere ife afọ dị ya bịa njọ nọdana na-eme anya jọgburu udene si gbuo nkakwụ na anyị ka na-akwagodo nke bụ iko akwarụsi ebe akwarụsi ebe akwarụsi ebe a na-eme ka m gwa gị anụgo nwaanyị mụta ụmụaka bịa nwoke a emekọtakwana kpọọ m okwu ọzọ hmm? ọkwa ịnụgo nwaanyị gị ka nna jụ ọkwa ịnụgo nwaanyị mụ na nwoke ọbụla nwee nwaanyị n'ụlọ enwere mmekọ ka m nwee ike nụọ dị nke m jee nedo nwunye gị anya ifu nwaanyị ahụ idebe n'ụlọ ebe ahụ jee nedi anya ọ mmadụ ka ọ bụ oke ọchịchọ na-egbu mmadụ o oke ọchịchọ bụ ajọ chayi oke ọchịchọ na-eri isi mmadụ o oke ọchịchọ bụ ajọ nwanne m n'ezie ya na onye mere ike ya ebel ebel ọnụ ngwere dị n'ụlọ nwere ọka dị n'ama na azụ dị ha kpatalụ nke ọrụrụ si ngwele puku dị ọlịlị egbugo m onwe m kedu ibe m ji aka m onwe m oke ọchịchọ ọchụ ụba ghalụ ndụ ọkpakụ ghalụ ndụ yala eziokwu yala ezi omume ọ naanị iyi hmm. de bu mmadụ o oke ọchịchọ bụ aji fenu chai oke ọchịchọ na-eri isi o oke fe nwanne munezi ya ezi ụwa bụ onye